You know where you are? You are in Blessed Befran Network. Yes, so, yes, so. n'afọ kọna ka ọ na-eme n'afọ kọna anyị ncha niile ma ndị si Ebonyi ndị si Enugu ndị si Abia steeti anyị ruru fọ kọna ebe ọbụla ndị Fulani herdsmen anọchigo ụzọ na ọsọ na-agba ha na ndị amị na-agba face to face ha na ndị polisi agbagidego ndị polisi agba ọsọ ndị amị ego moto ha ebe anụ anụ a bịa buru bịa buru kwe ndị otufa ndị otufa agwụgo hie anyịwa na paakị sịrị ebe a nọ ma moto ndị nke kidnapụrụ ndị nwe ya nọ n'ime ya ha ncheine ka a na-ebufe ebufe obodo anọ abụ naijiria enwere isi etiti divishọn akwa obodo a ka ọ dị etiti divishọn enugwu akwa na saịdị aka ọ dị ọrụ n'enugwu ebe a ka ọ dị na fọkọna ọ bụrụ ndị haipọp na-anụ ọsọ ata ọ bụrụ ndị esn na aka gị gbasa ebe a niile ndị fulani esmen na-anọ ebe anụnwa sins ha ekwere mmadụ sisi dis wik ka ọsọ na-agba sins dis wik o mere nwanne nya mekwere tata sins dis wik ka ọsọ na-agba na Afọkọ na Enugu steeti ebe a o nwere efu ụzọ si ana na-eke pọmasị si na ebe a na-ata afọ na emoto paaki sira paaki gara agwa m na anyị ka bụ one Nigeria do we still belong in this in this country na-asị m na na onweghị ihe n'ofuru ebe a sarin ọ gago hie ka ị ga-agwa m na gọvanọ adịra awe mgbe a sị na-eji na-eji helikọpta badrọpụ ndị mmadụ n'ime ọhịa akwa a na-ekwu ya ọga vera som snashi na-eke ụmụ mmadụ na-ata afọ sis morning since morning eke ụmụ mmadụ wụsa n'ụzọ na-ata afọ n'oro togo ụzọ tọgburu chọko ndị amị na-ana ego ha dị anakwụzi ndị na-achụtụ mmadụ ha nwere ụkwụ gafee ngwa na ha chụtụwe ka ebe ha nọ na na-eme n'obodo a na gbata na enyemaka gbata na enyemaka etitu divishọn gbata na enyemaka ndị si na unu bụ ndị naijiria gbata na ọsọ enyemaka bụ na afọ ọkọna ka ọ na-eme na afọ ọkọna anyị ncha niile ma ndị isi Ebonyi ndị isi Enugu ndị isi Abia steeti anyị rufu ọkọ na ebe ọbụla ndị Fulani herdsmen anọchigo ụzọ na ọsọ na-agba ha na ndị amị na-agba face to face ha na ndị polisi agbagidego ndị polisi agba ọsọ ndị amị ewerego moto ha ebe anụ anụ bịa buru bịa burukwe ndị otufa ndị otufa agwụgo hie anyị na paakị siri ebe anọ ma moto ndị nke kidnapụrụ ndị nwe ya nọ n'ime ya ha ncheghine ka a na-ebufe ebufe obodo anọ bụ naijiria enwere isi etiti divishọn akwa obodo aka ọ dị etiti divishọn enugwu akwa na saịdị aka ọ dị ọrụ na ebe a ka ọ dị na fọkọna ọ bụrụ ndị haipọp na-anụ ọsọ ata ọ bụrụ ndị esn na aka gị ịgbasa ebe a niile ndị fulani esmen na-anọ ebe anụnwa sins ha ekwere mmadụ sisi dis wik ka ọsọ na-agba dis wik o mere nwanne nya mekwere tata sins dis wik ka ọsọ na-agba na afọkọ na enugu steeti ebe a o nwere efe ụzọ si ana na-eke pọmasị si na ebe a na-ata afọ na emoto paakị sira paakị. na agwa m na ka bụ one Nigeria do we still belong in this in this country na-asị m na na onweghị ihe ebe a sarin na ọgago hie ka ị ga-agwa m na gọvanọ adịrọ awe mgbe a sị na-eji na-eji helikọpta badrọpụ ndị mmadụ n'ime ọhịa akwa a na-ekwu ya ọga vera somsinashi na-eke ụmụ mmadụ na-ata afọ sis morning this morning eke mmadụ wụsa ụzọ na-ata afọ n'oro togo ụzọ tọgburu chọko ndị amị na-ana ego ha dị anapụzi ndị na-achụtụ mmadụ ha were okwu gafee ngwa na ha chụtụwe ka ebe ha nọ na ihe na-eme n'obodo a na gbata na ọsọ enyemaka gbata na ọsọ enyemaka 82 division gbata na ọsọ enyemaka ndị si na unu bụ ndị naijiria gbata na ọsọ enyemaka na afọ kọna ka ọ na-eme na afọ kọna anyị ncha niile ma ndị isi ebonyi ndị isi enugwu ndị isi abia steeti anyị ruru ọkọ na ebe na ndị fulani herdsmen anọchigo ụzọ na ọsọ na-agba ha na ndị amị na-agba face to face ha na ndị polisi agbagidego ndị polisi agba ọsọ ndị amị ewerego moto ha ebe anụ anụ a bịa buru bịa burukwe ndị otufa ndị otufa agwụgo hie anyịwa na paakị siri ebe anọ na ma moto ndị nke kidnapụrụ ndị nwe ya nọ n'ime ya ha nche ka a na-ebufe ebufe obodo anọ abụ naijiria enwere isi etiti divishọn akwa obodo a ka ọ dị etiti divishọn enugwu akwa na saịdị a ka ọ dị ọrụ n'enugwu ebe a ka ọ dị na fọkọna ọ bụrụ ndị haipop na-anụ ọsọ ata ọ bụrụ ndị esn na aka gị gbasa ebe a niile ndị fulani esmen na-anọ ebe anụnwa sins ha ekwere mmadụ this week ka ọsọ na-agba since this week o mere nwanne nya mekwere tata since this ka ọsọ na-agba na afọkọ na Enugu steeti ebe a o nwere efu ụzọ si ana na-eke pọmasị si na ebe a na-ata afọ na moto paaki sira paaki gara agwa m na anyị ka bụ one Nigeria do we still belong in this in this country na-asị m na na onweghị ihe n'ofuru ebe a sari na ọgago hie ka ị ga-agwa m na gọvanọ adịra awe mgbe a na-eji na-eji helikọpta badrọpụ ndị mmadụ n'ime ọhịa akwa a na-ekwu ya ọga vera sọm snashi na-eke ụmụ mmadụ na-ata afọ sis morning since morning eke ụmụ mmadụ wụsa ụzọ na-ata afọ n'oro togo ụzọ tọgburu chọko ndị amị na-anya ego ha dị anakwụzi ndị na-achụtụ mmadụ ha were okwu gafee ngwa na ha chụtụwe ka ebe ha nọ na ihe na-eme n'obodo a na gbata na ọsọ enyemaka gbata na ọsọ enyemaka etitu divishọn gbata na ọsọ enyemaka ndị si na unu bụ ndị naijiria gbata na ọsọ enyemaka na afọ ọkọna ka ọ na-eme na afọ ọkọna anyị ncha niile ma ndị isi ebonyi ndị isi enugwu ndị isi abia steeti anyị rufu ọkọ na ebe na ndị fulani herdsmen anọchigo ụzọ na ọsọ na-agba ha na ndị amị na-agba face to face ha na ndị polisi agbagidego ndị polisi agba ọsọ ndị amị ewerego moto ha ebe anụ anụ abịa buru bịa burukwe ndị otufa ndị otufa agwụgo hie anyị nwa na paakị siri ebe a na ma moto ndị nke e kidnapụrụ ndị nwe ya nọ n'ime ya ha ncheghine ka a na-ebufe ebufe obodo anọ abụ naijiria enwere isi etiti divishọn akwa obodo a ka ọ dị etiti divishọn enugwu akwa na saịdị a ka ọ dị ọrụ n'enugwu ebe a ka ọ dị na fọkọna ọ bụrụ ndị haịpọp na-anụ ọsọ ata ọ bụrụ ndị esn na aka gị gbasa ebe a niile ndị fulani esmen na-anọ ebe anụnwa sins ha ekwere mmadụ sisi dis wik ka ọsọ na-agba sins dis wik o mere nwanne nya mekwere tata sins dis wik ka ọsọ na-agba na afọkọ na Enugu steeti ebe a o nwere efe ụzọ si ana na-eke pọmasị si na ebe a na-ata afọ na emoto paaki sira paaki na na-agwa m na anyị ka bụ one Nigeria do we still belong in this in this country na-asị m na na onwego ihe n'ofuru ebe a sari na ọgago hie ka ị ga-agwa m na gọvanọ adịra awe mgbe a sị na-eji na-eji helikọpta ba drọpụ ndị mmadụ n'ime ọhịa akwa a na-ekwu ya ọga vera Sọm na ka ụmụ mmadụ na-ata afọ sis morning this morning ya ka ụmụ mmadụ wụsa ụzọ na-ata afọ n'oro togo ụzọ tọgburu chọko ndị amị na-ana ego ha dị anapụzi ndị na-achụtụ mmadụ ha were okwu gafee ngwa na ha chụtụwen ka ebe ha nọ na ihe na-eme n'obodo a na gbata na ọsọ enyemaka bata na ọsọ enyemaka etitu divishọn bata na ọsọ enyemaka ndị si na unu bụ ndị naijiria bata na ọsọ enyemaka